ugbu a ị na-ege Ikenga Nation podcast golibe ndị anyị ekene m ụlọ ọ ka bụkwa n'oge egwuregwu futbọọlụ ka anyị nọ dịka ọdụ ugbu a nwanne m nwoke ọcha ike na Nicobizi abịaka ebe a ka anyị karịa maka ihe mere na egwuregwu futbọọlụ na ụbọchị gara aga ụbọchị gara aga bụ satọdee um, ya na taa atakwa ịghọtago ka anyị kalịa maka ihe mere na egwuregwu um, futbọọlụ n'izu a um, na-atụfughị ogo Nico Wizi mmanụ kene ndị na-ekiri anyị ndị na-ege anyị ntị na ndị na-ekirikwa ya n'oge anyị ekene anyị abịago maka anyị kọwara ndị ka egwuregwu si aga na mba ụwa niile na mba mba anyị dịka egwuregwu si ka egwuregwu si aga ugbu a ka ị gara ugbu a ka ị ihe ọzọ na anyị abịago hmm. so chee na anyị gee na anyị ka anyị siri ihe ọbụla anyị na-ekwu na gee ntị unu ọbụla nke ike site hmm. na kọmentị your and ife ndị ọzọ hmm, zitere anyị ozi anyị anyị ajụjụ enwekwere ka ịfụcha e anyị adịchara mma gbasata chekwa anyị ka anyị mara ka anyị ga-esi hazie ya na-eme ka ọ na-adị n'obi mma ọ dị mma ọ dị mma biko na-atụfughị oge unu ama m na e nwere ndị Manchester United ndị Chelsea ndị Man City ndị Liverpool ndị Arsenal ga na-ekiri ihe anyị na-eme ugbu a nke bụ eziokwu bụ na ọ maka ụnụ ka anyị ji bịa ebe a Nico Wizi ụbọchị satọde gara aga ndị manyu na ndị ọkwa Brighton eh, amaghị ndị manyu na ndị Brighton nwere ka ha si ịghọtago gbalịa ya bụ egwuregwu ọma na ọ bịa na-emechazi ka mmeri ndị Manchester United nwetara adịchara ha obi mma nke ihe nwere ibu na ya bụ ihe mere ihe mere ahụ na Manchester United eh, nwere obere nsogbu mm. na-aga n'etiti ha ndị na-achịkọta egwuregwu n'ime ya bụ klọb mm. na ndị na-agba bọọlụ ha nwere obere nsogbu mm. ma kochi ma ndị na onye ọbụla isi ọtụma yu dịka otu egwuregwu bọọlụ egwuregwu bọọlụ nwere nsogbu so nyanwa nsogbu bụ ihe ha na ha anaghị achọ ka ha gosi ụwa na ha nwere nso ha na ha sọsọ ha nwere ka ha si nwee ya bụ nsogbu na-achọ ka ha hazie onwe ha beti ọ na-egosi ọ na-eme na-enyezi nsogbu na egwuregwu bọọlụ ha na egwuregwu bọọlụ ụkwụ ha na-agba hmm. n'ime n'ime ọnwa egwuregwu hmm. dịka o gosipụtara yesterday ha na ndị Brighton gbara bọọlụ hmm. Man United Pogba na na-akwụgharị n'ime egwu iche hmm. na-akwụgharị ka ọnịchi a na-akwụgharị ka ozu a na-agba ha hmm. mana ifugoni anụ anyanwụ nwa ọma agbagide na agbagide na agbagide na agbata gbacha otu o nwere ike hmm. ewepụ ewepụzie ya etinye e onye nke a na-akpọ fred mana kootu koosula wee dị a na-emekwe ihe niile ha na-eme ebe adọsụ ya sa ihe efu ihe efu rashford a na ọnwụ nke oyibo na-asị the forward the Uh, the attack was not clinical ihe niile the team nwere ka ọ dị egwuregwu ha gbara nya bọọlụ ha gbara bọọlụ ha gbara nya nwere ka ọ dị ọdọghị obi mma ọdọghị mma nnene mana ha nwetara mmeri ha nwetara mmeri mana ha nwetara mmeri e, igwe onyonyo e, VAR e, nyere ha mm. igwe onyonyo ọsụ maka na bọọlụ agwụgo mm. refri egbuchigo bọọlụ ogbuchi mm. otu ahụ ogbuchi bọọlụ mana duto na VAR asigo VAR bụ onye na-achịkọta egwuregwu n'onwe ya ọ hmm. indipendent refri ka ọ bụ n'onwe ya hmm. ihe vr asị na asị jee na-elegharị anya na enwere ka enwere onwe ka ha wee si wee nwee maka ihe ha mere ebe ahụ hmm. ka e jee na enegharị ya na etinye ya bọs ewee na enegharị ya na-echezie na a ga-enye e um, eh. ụfọdụ ndị na-asị na Manchester United kwesịrị ka a baarịa ha aha ka a kpọzie ha Manchester maka na igwe onyonyo VAR a ọ na-emenyekarị ha icheta na icheta na sizin gara aga nwanne ndị a gbara penalti iri abụọ na abụọ 22 penalties anyị kwuru nwetụbeghị ndị gbara up to 22 penalties n'otu sizin aka na-ekwe ebidobe sizin nke ebido ha abụọ penalti abụọ na maachị abụọ nwanne ke ihe m nwere ikwu na ya bụ na ọ na van emenyere manchester united van emenyere onye na van ihe ọnwụ na ị na-echeta ọnwụ na ị na-echeta n'afọ 2010 hmm. ihe ejiwe bido video assistant referee ya hmm. ihe ejiwe bido ewu na lampard frank lampard na 2010 world cup ga-agba onwe shọt ọ hmm. ka ọ gbara agba anyanwụ shọt shọt eji kụọ na ọ na agba post o jee na bak kụọ na nke a na oyibo sụrụ crossbar hmm, nke elu hmm. kụọ na nka kụọ na dat eh, eh, nwa line ahụ na-acha na acha hmm, white anaka na kụọ na ya refri refri ndị germany ya awụ england na germany na-agba bọọlụ ụbọchị ya refri eh, goalkeeper sorry jeje butie obupute ya ụgbọ o bupụtezie ya abịa kwuezie refri na-asị a na-etụzi ọgụ so oh. anọzili ya after that particular incident ka ife mm. ahụ mesịrị mm. fifa wee chegharịa wee jee mee wee nwee nzukọ maka that particular incident mm. because ihe ahụ mere wee chụpụ england na world cup ha gbara world cup wee gaa n'ihu ya na agbata nke quarter final ihe ahụ mere ha so ha gbara ozugbo ọgara n'ihu england wee na na world cup ya so mana ọ dị obi mma ha wee na-akọmplen maka ya ha kọmplen katazi nye kata mkpesa kata maka ya fifa wee ji maka wee sị ka ha jee nzukọ maka ya wee wepụtazi ha na kpoviyo ya Mm. so ọ oh, otu a ka var si ike so mana var na-emenyere onye ọbụla ọwụrụ sọsọ manchester united nọ na ọ bịazi ruzie ka obiye ka na manchester ah, united onye ọbụla na-asịzi nọ ihe ihe anyị ji ekwu mgbe ọ na manchester gbara bọọlụ mm. ma var enye ha goolu agba penalti anya na-asị ọsọsọ ndị man u ga-apụtara maka na a ka na-ekwu na sizin na ebute ebute ndị agbago penalti abụọ Eh, VAR agụnyegoro ha gol na-emebeghị eme sizin gwụrụ agwụ ha ji VAR na penalti megide megide megide megide gba onye nke atọ ọsọ nsọ ndị VAR bụ VAR ụdị onye manju ka ndị nọ ndị nọ n'isi ya bụ VAR ha bụ ndị manju anyị chọrọ ịghọta ihe na-eme biko ọ na iwe onye manju tinye ọnụ n'okwu a anyị chọrọ ịma VAR ọ bụ onye manju ka ndị nọ n'isi VAR ọ ndị manju maka na amaghị m ihe mere mgbe niile VAR ga na-enye manju goolu penalti ka ha ji emeri eh, eh, ọsọ ha ọsọ ha ka emepụtara va ọwụwa ọsọ ha ka mana ihe na-akụwa wụ na va va abịago e, inyekwere anya fụ na nyanwụ va abịa nwee ka ọkpụtọrọ egwuregwu mm. ọ kpụrụ ya afọ na ha because egwuregwu egwuregwu fụtbọọl wụrụ egwuregwu a na-agụ abịakwa ha na o nwere ibe mere na pitch na a na-agba bọọlụ refri kwuo ihe ọna refri mana nke a na refri kwuche va ekwugharịa nke a na-enyeche mmadụ red card vaa sị na ọ bụrụ red na atọ na ọsị na ọ bụrụ ikwu maka vaa hmm. na maachị ndị Chelsea na West Bromwich Albion hmm. gol Tammy Abraham hmm. o nyere gol gbapụ gaa na-aṅụrị ọṅụ nke ndị nyere gol ya bụ gol ha ji sata 3-3 maka na West Brom ji ọkpụ goolu atọ na-emeribu ha emechaa sata ya goolu nke atọ Chelsea nyere onye nyere ya tami Abraham o nyere goolu gbapụ na-aṅụrị ọṅụ vaal ebido <laughs> apigodi goolu penyom ka a mara ihe baa ga-ekwu ịghọtago wee na-asị bigod var a ga-amapụ ihe nwere ya maka na ọwụ na ahụ onye futbọọlụ na-agba bọọlụ ịghọtago nye goolu vaara sị na ọwụrụ aga m aga na vaara je kụwa ya akụwa na fifa e na Abraham nyere goolu gbapụ na aṅụrị ọṅụ na ha asatago goolu a ọhụrụ atọ atọ ozugbo apịa apị m ebido vaịn ekwu ekwu ekwucha wee sị ee nye ya na ya were gawa n'ọnwa ya niile mana biko ịma na mgbe mbụ anyị bịagburu ebe a na-ekwu maka egwuregwu futbọl echetara m na ikwu sị na n'ihi ụdị ndị Chelsea gara gụkọtacha Thiago Silva ma ha niile na ọ dịkwa ka ọ Chelsea bụ ndị a ga na-elezi anya na sizin nke a na-abanye ha ga-eme ọfụma mana ọ bịaziri dị nnọọ ka Chelsea ọ na-adọgbuzi onwe ha n'ọlụ ifusi ndị otu egwu bọọlụ Arsenal echetabu m n'ọha ka iguzogba aha tupu ikwuo maka Chelsea ndị Arsenal abịasị na-eme ọfụma ka ehi nwere ikwu na site ugbu a ruo n'ọnwa Disemba ya bụ ọnwa ikpeazụ nke afọ a na-abịa abịa ka ndị ọ na-adịghị ka ọ bụ ha ga-anọ n'isi ya bụ eh, asọmpi egwuregwu futbọọlụ nke England na sizin a gabidoro ebido ee eh, otu o si gbatakwuru nkịta na Chelsea adịghị abụka na ha gbara ha dị-enwe ọfụma ha dị bikos na ị na-anya o nwere ihe oyibo na-akpọ na futbọọlụ dịka onye na-akọwa egwuregwu ọfụma o nwere ihe oyibo na-akpọ rebuilding process rebuilding process rebuilding process Chelsea Chelsea go players futbọọlụ egwuregwu mgbe ije players ụlọ ije ya

egote ihe a niile mgbe gịnị na-eme kịta okeke jere ahụ okeke jere ahụ na-ebu utu so mm. e, e, ọwụghụ ije go playa all the mm. nọ ị ga-agbakwa enwe use of those players a mm. na-echeta n'afọ 2009 2009 Manuel Pellegrini Manuel Pellegrini ukochi na-akụziri e, ndị Real Madrid bọọlụ mgbe anwa n'oge ahụ jere wee n'aka ya mgbe ọ nọ na koch ọ bụ koch Real Madrid ka ka Madrid Real Madrid zụtara mm. mmadụ dịka Ronaldo mm. oge a ka Madrid zụtara mmadụ dịka Karim Benzema oge a ka Madrid zụtara mmadụ dịka Gonzalo Higuain mm. ewee gotecha ihe a niile o ruo n'esizin ya Madrid achụtara aja na La onwere ihe ha gba gịnị ka bọọdụ mere achụọ Pellegrini wee kpọtazie mmadụ dịka Jose Mourinho Mourinho wee bịazie wee hazie ọnọdụ La Liga wee bute La Liga Madrid wee bute La Liga n'afọ 2012 Hmm. so ihe niile awụ ọ na igo pleya na igo nọ ị makwa ka esi na mpad amachaghị na na ọ ka ama hmm. mana na ka esi hmm. players ịma na Lampard n'onwe ya Lampard bụ otu onye so ndị otu egwu bọọlụ Chelsea gbaa bọọlụ mgbe mgbe premiership dị ọkụ ịma na kịta ọ bịa na ụmụaka na premiership mana mgbe nwere ihu na ya Sir Alex Ferguson hmm. Arsene Wenger ha hmm. emechaa Ancelotti abịa emechaa kedu Rafa Benitez tupu tupu ndị dị ka keke Man City a eh? Pep Guardiola mgbe nwere ihu na Ferguson na Wenger Mancini ha mgbe ndị a nọ na England England bọọlụ ha na-abụ ọkụ mana mgbe aka Lampard gbara Chelsea ihe a bụ na ị na-asị na lampad ka ga-emecha mara otu esi eji ndị otu egwu futbọọlụ enweta ihe a chọrọ ya mana ị na-ekwuzi ka a chụọ lampad kpọta onye ọzọ ugbu a ka ọ bụ gịnị ihe na-akọwa bụ na ọwụ na ọsị chụọ ya o hmm. mana ihe onwe ihe a na-ewepụ n'anụ bụ tupu iri anụ hmm. maka na ị na-anya eh, lampad lampad ọmanya wee egwuregwu ọfụma ọ gbara bọọlụ agbọghọ ịkpatara ọnụ na futbọl hmm. after all onye gọ na nke Manchester United onye ama ama na egwu bọọlụ na Manchester United ma hmm. ọ gbara bọọlụ hmm. ọ gbaka bọọlụ onye nyere 126 goals for Manchester United ọ dịrị ebe ọ gbaka bọọlụ ọ gbaka ama iwu bọọlụ mana efugo ka kochin ya dị ihe ihe na-ekwu na Lampard bụ oge ka a ga-enye ya oge ka ya na dis boys nọkọ ya bụ ụmụazị anọkọ mụọ ka esi ama ahazi ihe mm-hmm. ahazichi onwe ha na idere ịhazi onwe ha maka na ị na-anya ihe ọ na-eme kịta na ma ihe ahụ na West Brom mere ya ya usuhu chaa chaa maka na ihe ọhụrụ ka ewere wee wee cheki ka ewere George ịmakwa na Lampard sisi na ara e akwụkwọ Ibrahimovic ewere akwụkwọ achọ onye ọzọ mm. so mana a ga-ekpebi ya n'idi inye oge ọ na Ibrahimovic na-anụ olu nkịta oge n'idi inye ụbọchị anya na-akpọ rebuilding process n'olu nwa bekee dịka isi gwuo na mbụ ee biko ka anyị hapụ kene nọ ndị otu egwu bọọlụ england ee ọ dụ onye na-amasị ọkwa masị tinyere ha na-agba bọọlụ kịta ole ka ha na-agba ha na-agba man city ji otu ọkpụgolo emeri Leicester siti. ha ji otu ọkpụgolo emeri Leicester siti. ịmana nwe ihe m nọ na-agba gị tupu a ya bata ebe m nọ na-asị gị na ihe ndekwa na egwuregwu tupu a ma onye egwucha oche n'ibe ya ka o ma mm-hmm. ee eh, manu ewugo ogwu ha nwuru mgbesa Alex fagosin nọ ya ee eh. eh, Chelsea mgbe Mourinho nọ ya ha mm-hmm. ewugo Pep Guardiola ewerego Man City wuo ee kịta ọ dị nnọọ Liverpool na-ewuzi ndị ọsọ dịkwa ọkụ kịta na maka na na akpasi ha na ọbịa dị ọ nnọọ nna na-apụrụisi na egwuregwu bọọlụ ihe mere ụdịka ya ha wụ na ateta wụ mmadụ mmadụ ihe na-amasị ọ mmadụ na oyibo si nọ mmadụ na-ada ambishọs o nwere ihe o ihe oyibo kwuru chefukwuru onwe ha si kwuo ya ateta wụ mmadụ ihe nụrụ ọkụ n'obi ị na-anya fụ na ọ gbanya anyanwụ klọb na klọb atọ nọ wee gasa buutu na ya gbasị Mm. ebe mm. a ka ọ nọ retaya 2016 n'afọ 2016 ka ọ retaya ka ọ gbasara Everton asị na gote na 2011 ma wee gbaa asị na 2011 2012 2013 2014 2015 2016 o mesịrị ya gbacha asụsụ ike ya atata wụ mmadụ ihe nụrụ ọkụ n'obi ọ onye chọrọ ka a sị na baa uru ọ chọrọ ka a na nweta somtin n'aka ya ọ chọrọ ka o detuo ya n'akwụkwọ ọ wụrụ na ya na ya ji hapụ ya wee egwuregwu klọb ka o detuo n'akwụkwọ na ogwukwe mgbe ya asị na nwa ọjọọ si na-edetu n'akwụkwọ na okpoturu asị na so atetawo mmadụ chọrọ agamnihu na ndụ ya mm. ọ mmadụ chọrọ agamnihu fa asị na ọ mmadụ chọrọ ka ewuo ọ mmadụ chọrọ ka asị na wụrụ klọb eji ama so wee anya wee were obi ya niile ego onye kwere ka a na-akwụkwanye ya obi university awụ ọrụ akpụpụta ya ihe akwa ọnwa ọnwa ọnwa just eight months nkịtị ka ọ na ya ọnwa asatọ ọnwa na trọfi na so ị na-anya otu asị na ọka asị were aka ha ji aka kịta ka ha were aka ịfụkwa na ha ịmụkwa na ha eru ha eru ebe mmadụ ha back to onwe ihe oyibo snow back to their glory days mgbe enwere mgbe mmadụ dịka Thierry Henry masta bụ Arsenal mgbe mmadụ dịka Thierry Henry Patrick Vieira Laurent ha Kanu Nwankwo ha emu emu emu Fabregas ha emu mm. emu Ashley Cole ha emu Repalo ha n'ege mm. Nigel Winterborn enwe eh, ya right ọ ahụ a na Naịjirịa chere n'oge ahụ mgbe ahụ ka asị na nwere ndị bọọlụ ama ama mm. na-abụ ha pụta na fis ihe si na achọrọ ịgba bọọlụ ụcha dị so ihe onye maka Ateta chọrọ ka o kịta ka a na mm. ya kwa ifu mbọ nya nwoke na-agba first mbọ izi ọ gbagoro na o mere ka Obama ya ya contract because nya amadi bịa gbanye goolu oke iri asaa na otu n'ime maachị ụdọ gbagoro hmm. so mana dudo na kọntraktị ọsain akwụkwọ ọsain na na kọntraktị ya na-agwụ na sizin agbacha kọntraktị ya nke bụ izizi hmm. kwesịrị egwu ma agbachasị sizin a a na-achị a na-abanye na ya kịta mm. anụrụ ya na awụhụ na-agbacha ya kọntraktị ahụ mm. mana ateta mere mmadụ ike jọwa ya jọwa ya nwa amadi wee gbagide mbọ gbagide mbọ ya nwa amadi wee kweta saịn ya kọntrat ebe last month mm. na ọnwa gara aga wee saịn ya kọntrat na ya ga-anọzi na ya wụ klọb anọda ruo na afọ 2023 so ifu na ya wụ mbọ izi ọ gbagoro bikos ị na-anya ma na ya gawo straịka onye egwu bọọlụ ọ ga-agwụ erukwehara n'elu post goolu a na-abịa hmm. so ọ na anya fụ na onwerọzi ebe ọ ga-esi ọbụrụ ọ ga-agote nwụsi ọzọ hmm. mana oge egote egodo o nwere ike ọ bụrụkwa ihe oyibo na-asị eh, permutation ka a ga-enwe ego ike hmm. achọghịkwa m onye ọ ga-agbakwa bọọlụ na ọma ma agba so onye nke a adịgo shọ na ọ ga-enwe ọfụma mgbe ya ya nwa amarị wee saịn ya kọntraktị nke achievement bụ omewu na ọ bịaziri bịakwa jekwa na akademi asịrị hmm. na-ekpokọtasị players ịfụ mmadụ dị ka erinketi hmm. erinketi kịta ọkpọgotego ya ọbụna ọkpọgotere erinketi onye isi kpọgotere erinketi to senior team asịrị wụ mmadụ dị ka Svenga na 2023 2017 o mere nke ahụ hmm. mana ya nwa amadị egosichere ihe o ji wụrụ ya gaye na atịta abịazie wee wezie na-eti last match agba na match nke a gbara against West Ham United ọ oh, mm. nyanwụ nwa amadi bụ ihe nyere goolu ya sị na jiri nye match anyị so ifu na Arteta na-eme a lot of ọ na-eme ihe ọ na-eme karịrị because ị na-anya fụ na ihe ndị first thing dịgoro dị ahụ na o ji obi niile obi niile ka o ji arụ nyanwụ mm. because ọ chọrọ ka asị na anya n'ihu ọ chọrọ ka asị na agba uru ọ na-abụ oji wewepụta obi mm. wee na-arụ nyanwụ ọrụ and efugo m ka bịa na ụlọ ebe agara anya ha asara asarazi ọkụ na-agbazi bọọlụ ka ka ọ Barcelona hmm? ee biko ka ha bụgana ndị England ka a bata n'obodo anyị bụ Naijiria hmm. ka e ka o si gbatakwuru ihe gbasara eh, otu egwu bọọlụ mba na mba maka ama m na izu ụka na-abụọ gara aga anyị nụrụ kepụkepụ na o nwere ka ndị ee eh, Nigeria Football Association or Nigeria Football Federation ma nke ha na-aza aza eh, kwa NFF ee eh, nwere ka ha si wepụta aha ndị ha si na ọha ga-anọchite anya Nigeria hmm. na eh, egwuregwu futbọl nke gaji n'etiti Nigeria na Tunisia hmm. ee nke ka o si gbatakwuru ka ndị akpọgasịrị ka ihe nwere ikwu na ya bụ ihe mmadụ dị ka nke mbụ bụ na abịago mee ya bụ team list hmm. oyibo small team list aga mee ka ga mepụta mmadụ dị ka Wilfred wepụta mmadụ dị ka Joe Aribo nke na-agba na-agba um, Rangers na mba Scotland mm. wepụta mmadụ dị ka um, um, Francis Uzo ha nọ ebe ọ mmadụ kokoye mm. na goalkeepers mmadụ na-ahụ nke ọzọ mm. etinyekwara afa ha bienode Ahmed Musa ha Jamil Collins nke Peterborough kedu ha were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere ire ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi

nwa m ka bụ onye nke amara anya eme anya na anyị adịchaghị m anya na anyanwụ ihe a na-achọ nkọ ihe a na-achọ akpọrọ ya akpọrọ ya akpọrọ ya na-achọ kpọọ Simi Ajayi nke na-agba nke so ya against Chelsea yesterday hmm. ọgba akpọrọ ya ndị anyị na-akpọsịrị ha mana e, ebe nsogbu na owere anyanwụ list m na wifred nwetara ihe mmerụ ahụ hmm. so o nwetara ihe mmerụ ahụ so ihe mmerụ ahụ ahụ o nwetara Leicester City ga-eme ya na ọ ma agba bọọlụ n'afọ ịtọ afọ afọ n'ọnwa na ọnwa atọ na-abịa abịa hmm. ọma agbabụrụ so ọma hmm. so eji mmadụ dị ka eh, Ramon onye ị ga-echeta ramona Aziz ramona nke gbarụ na 2009 ejisi wee nọchie anya Wilfred Ndidi hmm. so otu ọ dị kịta ahụ na coronavirus bịa mee COVID-19 merie anyị enwetara onwe anyị na egwuregwu mba na mba enwere ike ịgakọ maka na ada ada emezi njem site na mba nke a ruo na mba nke a maka mm. anyanwụ oyiri mm. so mana kịta na e, enwego enwego arịlasịgo ihe niile ihe niile abago na a na-aji nwaanyị na-anachite otu ọ dị mm. kịta na Naijiria ga-anọ n'afọ na-abịa abịa hmm. n'ọnwa na-abịa abịa hmm. wee gbaa zute ndị otu bọọlụ ndị tunisia tunisia hmm. ya na otu egwuregwu bọọlụ Cote d'Ivoire Cote ha abụtegbu na ha ga-agba Cote d'Ivoire mana abịa anọgidezi ndị Cote d'Ivoire si na ha achọghịzi ịgba ịgba oh. na ha achọghịzi ka anyị na ha gbaa anyị wee sị ha jere na anyị ama afọ osu onwe anyị anyị na ka anyị chọọ ndị ọzọ ndị akpọtazi nkịta anyị na ha ga-agba n'ogwuregwu Algeria na mba Tunisia Algeria na Tunisia ka na ha ga-agba ya bụ egwuregwu enyi na enyi Na mm. n'ọnwa na-abịa abịa mm. egwuregwu enyi na enyi a eh, ọ ga-amasịkwa m ka m hụ akwa otu egwu bọọlụ Naijiria ga-eji agba ya bụ bọọlụ eh. nke ndị ọkpa Nike bụ ndị mepụtara ya ee eh. akwa ọhụrụ anyị ga-eyi ya bụ akwa ka ehi nwere ikwu na ya ihe nwere ikwu na ya na ya naijiria na-adịkwu na mbụ na-ewepụtebu ezigbo e, o nwere ihe inyi dị ịghọta hmm. maka ị na-adị fụ na ọwụwa ọbaechesi ọwụwa ya akwa eyi agba taktis oyibo taktis iji hmm. wee bịa na pich hmm. ihe ga-egosi ma ị agba bọọlụ ma ị mara agba bọọlụ taktis nke gị supasidi nke onye nke ọzọ mgbe ake ga-asị na agbago m egwuregwu mana ndị ijukwu na-agba agụrụ tọrọ ọfụ anyị ga-eji na-agbazi ndị n'oge a rute oge ọzọ ha ga-eche nche hmm, ọ dịkwa mma ya nwe akwa dị mma ọ dị mma onweghị ọzọ ihe ọwụ na naijiria mere ihe ọwụ na akwa ọwụ na anyị akwa ndị ọzọ anyị na-eyi na-ama mma ịma na ịma ga egwuregwu bọọlụ enyi na-enye agadi n'etiti naijiria na tunisia ya na naijiria na ọkachasị nke naijiria na maka ịma ekwu nke afọ iri puku abụọ na iri na iteghete eh, eh, Nations Cup iko eh, mba afrịka afrịka. mana ọjiria kwa na naijiria mm-hmm. nke ka ị ga-esi amụta ya bụ egwuregwu gari n'etiti naijiria na ọjiria n'ọnwa na-abịa abịa ọ ga-adị ka ọ kwesịrị ịdị maka na ị na-anya mmasị gị na na anyị ga-emeri mmasị gị na ọjiria ga-emeri mm. mana mma agwa gị na nyawa egwuregwu ama adịrị ọwụ fechafecha ọmadịrị anyị ya ma ọmadịchara anyị izi like that hmm. ọ ga-adịrị anyị o ga-eshi ike o ga-eshi ezigbo ike maka na ị na-anya Algeria ọgba mba ama ama na egwuregwu n'Afrịka eh, hmm. ị na-anya players ya na-agbara ha Mahrez ha ka nkụ ma nke na onwe ike nọ na-agba Valencia echezọ na mafia hmm. ndị niile ndị a niile ọwụwa dị na futbọl ndị ọ ga-abụ akpọ futbọl n'Afrịka so bọọlụ ahụ ga-eshi ezigbo ike so mmasị gị mana anyị na-eje gba bọọlụ a naijiria na-ejekwa ihe na-egba bọọlụ amara ama bọọlụ ahụ bọọlụ a ga-ete ka eme otu esi esi nwa m ihe ọ na-agha na-esi onye nke dịkwa n'etiti ndị naijiria na ndị tunisia ka ihe nwere ikwu na nka maka na tunisia abịazie ka ndị abịazi na-echefu aha ha n'ihe gbasara futbọọlụ n'afrịka ihe mekwa nsọ ọfụ kọntrịs anyị na akpa afa obodo niile na-akpọsị aka ịma ha bịa na-ebe ezi na na-asị ndị na-agbakarị ha bọọlụ ndị egwuregwu ndị ha ji agbakarị bọọlụ mm, oge ọbụla na ha ji agba bọọlụ na awụ ndị na-agba bọọlụ na na ihe a na-akpọ their local leagues mm, ihe nyere mba dịka Egypt mm. mba dịka Algeria Algeria kịta ezigbo ndị nọ n'ala bekee abụọ ka ha na-ejizi agba ndị mba dịka Egypt mba dịka eh, eh, South Africa mba dịka eh, benin republic hmm. mba dịka eh, burkina faso ijipt hmm. hmm. ndị a niile na-ejikarị ndị na-agba be ha agba ọ ihe o gosi iwu na ha na-achọ ịkwalite usoro eji agba bọọlụ na be ha anyị ma nkarịrị ihe a na-elekarị anya wụ ndị na-agba asid ọ bụrụ na ị ah, na-agba ndo n'ala bekee nwụrụ ya akpọ gị ọ ka Stephen Keshi ah, ọ Stephen Keshi bụ onye bịara mbịa sị mba na anyị ga-ezikwa ndị na-agba bọọlụ anyị ga-emegharịta ihe a bụrụkene ndị na-agba bọọlụ n'ala anyị ebe a o mekwere ya ọgbakwara anyị uruba ka echeta na sọnde Mba. onye nyere go naijiria ji sọskọp onye renjas enugwu ebe a mana ịmagoro kamgbe keshi kamgbe keshi hipụrụ nnọọ ọ dịkwa nnọọ ka dọkara amarịkwa ihe niile anyị achọkwa ndị a na-agbakarị na obodo oyibo mba bọọlụ anyị na Tunisia ga-adịkwa ka nke ojiria mana ọmalịcha echichi ike otu ahụ otu na nke ojiria maka ịma ịnanya dị I think the last time anyị nụrụ maka eh, Tunisia na nation na ihe gbasatara egwuregwu mgbe ha anụrụ olu ha hmm. ihe gbasatara egwuregwu futbọọlụ na Afrịka wụ na 2004 hmm. mgbe ha finishiri eh, ha buru Nations Cup 2004 hmm. ka ha meriri a naijiria na-agbakarị onye nke atọ mgbe niile onye nke atọ mgbe niile oh, onye nke atọ na semifinal ka ha na naijiria meet hmm. arụzie na final wee merie aljiria mgbe aka ha bụ iko nko mba afrịka ikpeazụ eburu ọzọ ọzọ and anụrụ ọzọ olu ha n'ebe gbasatara egwuregwu futbọl sisi mgbe ahụ ya orie ụta hmm. so um, bọọlụ anyị na ha ga-adịkwa ka ọ ga-adị maka ịma na ndị ọdịs ndị asị from um, North Africa hmm. ọwụwa anyanwụ afrịka. ndị a ka ndụ ha dị hmm. ka ha si agba bọọlụ ha na-agba ka ndị ọcha ha hmm. na-agba ka ndị ọya ahụ na-agba na onye a na a na-ajụ ma onye ọgwụ ka eji wee mee nke a hmm. so mana ihe dị na ya bụ na bọọlụ anyị na ha na-eshikwa iko mana ọ mesichi ike ka anyị na nke ndị ọjịrịa daalụ daalụ daalụ ee maka ụfọdụ ndị be anyị na-agbakọ na ya bụ bọọlụ ndị dịka Chukwueze ndị dịka ihe a na-achọ Ah, ndị dị ka eh, eh, eh, Ramon Aziz nke olileanya anyị na-enwe ebe ha nọ na sizin abidoro ebido maka na ma Chukwueze nwanụ ma ihe a na-achọ nwanụ ma Ramon Aziz nwanụ ha niile nnọọ sọ nwe ndidi nwanụ anyị ma na odogwu ọwụ emerụgo arụ ka ihe nwere ibu ka olileanya anyị na-enwe n'ebe ụmụ ntorobịa na-anọchite anya Naịjirịa n'ihe gbasara egwuregwu futbọọlụ ka olileanya nwere n'ebe ha nọ na sizin abanye ịma na some of dem ụfọdụ n'ime ha na covid-19 emeka mmadụ mm. ịna-aja na ụfọdụ n'ime ha ka na enweghị oyibo si nọ machrost mm. ha ka dịka machrost mm. ha nwere ha nwere ha gbabere egwuregwu bọọlụ some of ụfọdụ liga ha na-achọ ibido ụfọdụ liga ebidogo anọgidekwa akwụsị so ịfụnanya tinu bịa metụ onye ọbụla dịka ọ na-anọ mana ịnekwa anyị ịchụkwa m ụmụ akwụkwọ ndị bidoro gosiwe ihe ha eji wụrụ ha mmadụ dịka Obi Obi ka onyinye goolu ọrụ a na nke a ihe dị ya ihe m ji ekwu maka na Alex iwe obi nke asị na-abịa dize ka ọ dị iche na Alex iwe obi nke Everton eh, aghọtara bụ nnọọ ihe ihe Alex iwe obi na-eme na Everton ahụ aga eh. m eji maka na Alex iwe obi nyere otu goolu na Everton eh, ụbọchị gara aga si Alex iwe obi na-agbazi ọfụma mba maka na alex iwe obi ebe atụ nwanne pụtawa saịdị ahụ hmm. ee eh, maka na aghọtara m ihe ha na-eme n'ebati eh. anọ m na-ekiri ndị a ihe anọ na-agba ana-akpajicha m anya aghọtara m ihe ma ọ m chewe ọchị ka ọ nọ na-agụ m akwa ọchị ka ọ wee ọchị akwa gịnị mere alex iwe obi Um, onye na-agba bọọlụ m like o so na ndị like hmm. mgbe ama m mgbe mgbe ọ gbara first ndị a na oyibo si nọ first professional game ya mgbe hmm. ma sị na gbaghị onye oyibo nọmba 45 hmm. ijikwa gwa gị na otego m bido folo onye na-eso so ọ e, onye a player ọ ga-awụ isi na onye a enwe e na-enwe changes n'ime every blessed day ọ somebody ọ ga-abụ ịbịa efu ọbịa ọbịa bụ otu ọbụrụ ọbụrụ otu osi si kpata ka ọ ga-esi agba echi ụmụ ụbọchị ọ ga-agba ọgba ọgba ọnwe ihe ọ ga-agba ma ewu isi ụbọchị ọ ga-agba efu na onye a nwere nwere nwere nwere something about onye a na bụ onye na-agba bọọlụ ọfụma ọ na ọnwe ike ọma agbakarị nwanne ya nwoke ji eji oke ọcha onwe hmm. ike ọma agbakarị ya mana ihe mere Alex na na Alex na-esigbu obi bịakwa ka Everton ga-asaịn ya ga gotie 35 million pounds asaịn ya ya nye nwa amadị bịa ịgba bọọlụ na Everton sie ike maka ịma ịbịa na klọbụ ịbịa na klọbụ na-enwe ha pata na asị na ga-agba bọọlụ na pata na Everton so ya ahụ ọ onwe iwe Arsenal na-agba a na-akpọ build up play that build up play abụrụ ihe Everton Everton adịghị egbu ụdị ha mata Everton nwere ụdị bọọlụ ha na-agba nke ha na Arsenal dị totally different so ifu na nyanwụ ama ime adapt to Arsenal Everton pattern of play ya fịa ya ahụ so onye nwa ma o ji wepụta na season aha gara aga wee gbaa ihe ha ka 41 matches niile sọsọ goal na so obesiri ya ike o wee dị ka o si dị gaa season aha wee gaa Everton wee necha anya wee sị mba na ha ma eh, ha na ụdị ihe amị anọ hmm. ha wee sị ka ha wee ọha ha na ha ji wee kwuo okwu okwu igo James Rodriguez maka na ọnwụ na Alex Iwobi gbara bọọlụ ọfụma nke hmm. o kwesịrị ha ma ekwu okwu igo James Rodriguez maka na ofu nwenye ka ha na-abụ na-agba hmm. mana abịara na gol James na James detin emekwuo Alex Iwobi ọfụna na agwụrụ n'akịrịka na ya niidiri ịgbawa mbọ ka ya ma na ya ga-eso n'ihe a na-eme ọ bụrụ na o na o mere ọfụma Everton na

ogwunyego na ọ bụrụ ọsọ onwe onwere na abịa tinye ebe ego na isi straịka so na-agbakwa n'ihu na-enye na polisi mana a na-esigbo obi enye n'ofu polisi ta na ya mm. so nya nwa na-agba mbọ ọ na-agba mbọ n'ime ọ gbakwara ya ka ha gbara Crystal Palace yesterday ọ gbara mm. gosikwa onwe ya mm. mana ọrụ onye ego onye ha mana ọ gbara ọfụma onye nwere ike eti eh, so a na obi wee plee ya na ọ na-agbanwe mgbe ọ ihe ọ gba taa ka ọ na-agbanwe oge na-eme nke unu na-enwe serious improvement ebe almost every time hmm. so masịa anyanwụ abalị wuru eple ọ ga-ahụdecha anya esi na eh, onye ahụ ihe ọma no ọ onye na-agba mbọ ọ dịchaghị that good mana ọ na-agba mbọ ị na-efe efe na hmm. biko tupu a enweta achọrọ m ihe gbasara eh, Cristiano Ronaldo na Messi hmm. ịma na amanụghị m ma Cristiano Ronaldo ha ligi ha obidogo ka esi gbatakwụrụ n'ala ka ebe ahụ na maka na na ligi ahụ onwe ka ọ dị sọsọ mmemda wee ha gbagoro na bụ o nwere some of them o ndị nke gbagoro bisi um, a na-akpọ UEFA eh, qualifier hmm. eh, Europa UEFA Europa League qualifier dị hmm. ka esi Milan hmm. ebe anyị fụrụ ka um, eh, Ibrahimovic si nye goolu dịka ha o nyere ndị nke ha na anwara goolu ha aka nkwa ngala ugbo ba goolu den hmm. ụbọchị nke nyere ha gbakwa o nwere ọrụ obere mma a na-akpọ kolombo chegona nwa amadi obere mma o nwere rekọdụ ose so ihe niile ndị ligi ha nwere ligi ha nwere ka ọ dị kịta kama emechabere anya ghọta ihe na-eme ebe a hmm. mana ọ dịbe o doro m anya na ịntanetị hmm. a na-agbakọ bọọlụ esi a na-agbakọ ya ihe dị ka udinisi udinesi agbakpuo na mm. some of these clubs na mana mmasị gị na ekịta na result ihe ha gbachara because elebeghị m anya mm. nwere aka m na elenegodu German Bundesliga mm. na Premier League wee na-afụ ka okwu na ọkpa isi na ya si ya before wee na-ekwu nkwetara si ya agbata n'ihe gbasara Barcelona na La Liga nke Spain Messi metaziri kpebie na ọ ga-anọzi na Barcelona nke ihe nwere ikwu mkpebi Messi kpebiri ịka nọrọ na Barcelona ọ bụ ezigbo ihe ọ bụ ihe ọjọọ maka na ama m nwere ndị na-asị na Messi ekwesịghị isi na Barcelona pụọ ka ọ hmm. gagosi ụwa na ya nwa bụ Lionel Messi ga-agba mgbelu bọọlụ ma ọ bụrụ na osi na Barcelona pụọ mana ya o ikpebie na ọ ga na Barcelona eh, ihe ihe o mere dị nekwu anyị fụna sọsọ afọ sizin a ọfọ ọnọchapụ ya wụ nwa amadi bụ na ihe mere ahụ na ọ ka anya na klọb nwee nsogbu jee n'ụlọ ikpe kpewe ikpe na-enweghị so wee wee sị kama ya ga-eji maka ihe na-enweghị isi mebie ọmarịcha oge niile oge niile ọ bụla masịrị ọnụ mm, aka mma ma ihe niile ha mere ya bido mgbe o pere mpe ehepụ ya wee gwọọ ọya na problem o nwere ihe niile ọ karịa mma ọ karịa mma ka ya kwụzie wee kwụziere ha elekwa anya fụna barcelona elekwuo na fọm players ha mmadụ dịka luis suarez eh, atletico madrid eh, ebe ka rakitic gawa rakitic gawa nachigas dị na ebe o si mm. bịa ọchụ eh, ovido a nachigara nawaziri inter milan ọgba gbamgo na italian league for juventus mana ọ jere nazi inter milan kịta si barcelona pụọ jehovatin hmm. wonders so ndị a niile ha elesi na na ego elere ha sọsọ semedo ka eledere ezigbo ego elesi semedo 29 million pounds mana ihe dịka suarez bụ 6 million 6 million pounds kedu afọ ya bụ vidal 1 million pound e, e, oyibo si na ọmami n'afọ ya ka eji wele ha njem n'isi ha jos na ya were ele ha ọsọ hapụ mana ihe klọb Barcelona mere asị otu egwuregwu bọọlụ adịghị mma mụnwa ga-akatọ ya ọ dịghị mma ihe ha mere mmadụ dịka Suarez ha chụpụrụ Suarez achụpụ na klọb ha bikos Suarez na onwe achọghị ịpụ ọ chọghị ịpụ mana klọb koch nọkịta uru na koma achọsị hmm. ya so oyibo ga-asị na he was kicked out so the thing dị ya bụ na ihe mere emego Messi si na onye na-achị onye bụ onye isi the club bụ mmadụ dịka Joseph Batimeo hmm. awụrụ onye ị ga-ekwe onye ihe ọgwụ hmm. Batimeo si ụkpụrụ gbawa <laughs> so ọwụrụ somebody ọ ya ịbịa isi na onye a I will take him by his words na hmm. asị ka ọ sị because ọ sị nyanwa according to Messi Messi na ọ sịrị ya na ọ bụ na ọ nọchakwa odi season a ọ nọcha season a gara aga na ọ chọọ ịpụ ya pụwa isi mana o ruzie ka Messi asị enyi ya chọrọ ịpụ wezi ọsịkwa ntadokọ Messi na ọ daa Hmm. maka afọ inye na Messi ka ka abara uru mana hmm. Messi na ya obi hmm. apụgo na Barcelona ọ chọsịrị ịpụ mana kama ọ na-ego n'anya wee were amamihe wee soro ya ihe fụ na o jesi ka ha jewe ụlọ ikpe na ihe a bụgokwe ka ọ ga-adị kama n'ihe gbadịmma ihe gbasara si Cristiano Ronaldo anyị nọ na Cristiano Ronaldo ọ fọrọ ya naanị eh, ọkpụ goolu eh, asatọ ka o soro na ka ya na onye kacha nye goolu n'obodo ha n'ụwa nọrọ n'otu ebe ya bụ na onwe ka Cristiano Ronaldo si nyere ndị Portugal eh, ihe dịka goolu iteghete ọ ya bụ onye kachasị wee nye goolu n'obodo eh, kedu aha nwoke ahụ anyị na-ekwu maka ya nyere eh, otu narị na goolu otu narị na iteghete 109 goals for national ihe anya ee eh, somebody ali onye arab onye nwere arab one arabian amarọzi m ezigbo aha ya mana mgbe si cristiano ronaldo nyere eh, goolu otu narị ya anọ na awuli na-enwe ọṅụ hmm. na-enwe ọṅụ na aṅụrị ebe niile na cristiano ronaldo enyego eh, otu narị goolu hmm. nyere ndị portugal hmm. ebe messi onye ya na ya na-ama aka ka na goolu iri asaa ee eh, ka ehi nwere iwu ihe gbasara goolu maka ịmara ndị mmadụ na-asị na ee o nwere ndị ga-asị gị na Messi ka Cristiano Ronaldo agba nwee ndị ga-asị gị na Cristiano Ronaldo n'onwe ya ka Messi agba ee amasị gị na anya egbugo ọkacha agba n'ụwa ugboro isii Cristiano egbuo ugboro ise na otu ahụ gosiri na Messi ka ya agba ụfọdụ asịrị gị mba na Cristiano Ronaldo egbugo iko na mgba Portugal na Europe Messi enwebeghị nke ọhụrụ hụrụ na Argentina na kama ọ gbata agbapụ ha na nke ikpeazụ a na-asị onye aka onye agba a na-asị onye aka onye agba ka eji nwere kwuru ihe gbasara inyere eh, obodo gị goolu ka a hapụgodị maka nke klọb hmm. maka na onye ọbụla mana abịa na ihe gbasara klọb Messi na-agba ọfụma hmm. mana abịakwa na Champions League Cristiano Ronaldo kapa Messi na goolu hmm. maka na ama m eh, ka ọ hatrik amasị obodo esi na-agụ ya <laughs> ka ihe nwere ikwu ihe gbasara eh, ịma aka dị n'etiti mmadụ abụọ ihe nwa na-ekwu na mụnwa dịka onye na-esonyere egwuregwu mm. m ga-agwa gị na mmadụ na-aba ụwa na ọka ibu na ihe gbasara egwuregwu mm. ha agbago mbọ n'ihe ha nwere ike mm. agafego mụ mụnwa gị nwe m agafego m nke ịbịazi e na-eme onye aka onye aka e enenego ma ha na-abụ awọchị ana m esi ebe ọgba akwụkwọ wọchị arụ na-adị ebe ọgba akwụkwọ ha na-abụ ọka ibe ha na-abụ ndị ezigbote ndị egwuregwu ọ ndị ọ ga-agba ha gbasagolu ka nka zuru si na ha ezuo ike gasa buutu ha na ha agbazi ụwa ka ga-eji ha na-ekwu okwu ruo ivu ruo mgbe nwadị hmm. aka ga-eji ha na-ekwu dịka a kasị jiri pel mmadụ dịka pel hmm. na-ekwu pel nke bara mba brazil hmm. so ndị a niile ha na-abụwo ọkaibe na ihe gbasara n'egwuregwu ha agbago onye ha nwere ike bụ na a na-enye na-enye na-arụ portugal 101 goals um, messi enye na um, um, argentina 70 goals hmm. eh, so eh, o nwere ihe o mere ọ one one onye onye ụkwụ ha onye ka o ga-esi agba hmm. eh, so ha na-aba agbago mbọ na ha nwere ike so onye na-asịsịkwa na Messi ga-agba Ronaldo ga-agba so ọ sị ya gbazi ihe hmm. ọ dị mma ọ dị mma enwere ndị na-asị na onye ka mbape kilian mbape ga-anọchi anya Messi na si Ronaldo ka ihe nwere ikwu ka ndị ọ na-adịghị ka ọ bụ ha ga-anọchi anya deɛ ɔnayɛ mbɛsi na sii ronaldo ma ase na deɛ ɔnayɛ mbɛsi na sii ronaldo as ɛwɛrɛ e, boot na ti bi ebisi na ha na sigi akwa kedu ɔde na na ɔha ga na ɔtí bi anya ndị a n'ihe gbasara egwuregwu futbọọlụ. ee ehm, ihe anya efu na ehm, onwere onye a na-anọchi anya the team ihe dị na ahụ na ehm, mbappe hmm. onwere ihe mbappe gbakọta n'aka nsị na ya na ronaldo iwu na ha na-abụ emeshọn hmm. owu ofu ihe Ronaldo ha na ndị onye ofuwenga Ronaldo eh, wu enwenga Mbappe bụkwa na enwenga bụ most times na mgbaru Mbappe si ya na nọmba 9 ahụ ihe dị na ya wụ na eh, mmadụ ndị anyị na-ekpọrọ afa na-agbasi bọọlụ na ahụ ike Ronaldo Ronaldo ọ bụrụ ọka ekwuwe ihe Ronaldo ji karụ Mbappe dị ka isi ebe a bụ ụbọchị so Messi gbara ihe Messi ji wee karụ Mbappe dị ka isi ebe a ruo ruo Kafanchak mana mana ile ha na-aba anya ịfụna hmm. ndị na akpọ mbọ n'ihe gbasatara egwuregwu mgbapụ ewu obere nwa ana ọ na-agba mbọ na-egosi onwe ya hmm. one of the most highly rated teenagers in Europe so ihe ndị na-awụ na nyanwa nwa amadi agbabụ mbọ ọ na-ekwu okwu kịta na ọ chọziri ịpụ PSG na ọ ịnọ Eh, ka anyị na-anya fụ ka ọ ga-esi agbatakwu ihe gbasata transfa hmm. mana ị na-anya fụ na ha na-aba agbakwuo na bọọlụ na ha nwere ike eh, eh, Mbappe ka na-ebido ebido hmm. Mbappe ka na-ebido nwebeghị ebe oje nwebeghị ebe oje hmm. ọbụna ọka iji ya ịtụrụ ihe ya rado nwebeghị ebe oje ojebeghị akwụbeghị ise akwụ so ihe a na-akpọ mmadụ ịnọgide wuru na oyibo si nọ using my nọmba Eh, another man said eh, twenty steps to count your one ihe dị na ahụ na Mbappe ma agbapụ Ronaldo ma agbapụ Messi ma so mụrụ onye eh, e ka onye na-ahọchi igwe ya ahọchi nsogbu adịghị ọ dị mma ndị be anyị ebe a ka anyị ga-anọbịa na njedebe ihe gbasara egwuregwu futbọl nke ụbọchị nke taa anyị ga-abịakwa ebe ọzọ ma o ụbọchị sọnde ọzọ ya bụ na ọ bụrụ na ịchọ ịma ka o ị esonyere anyị ma anyị bịakwa ebe a na-egwuregwu futbọl n'ụbọchị sọnde na-abịa abịa ruo mgbe ọzọ ga-ewetara unu egwu egwu fụtbọọlụ biko ihe na-agwa ha ihe na-agwa unu na gbaanụ mbọ na-esonyere na anyị n'oge sọnde ọzọ anyị ga-abịakwa anyị na anọkọ ọnụ kwara otu a wee kpaa ihe gbasatara egwuregwu nwa onye egwuregwu na-amasị nwa onye egwuregwu na-amasị a na asịzụ emesịa ọ na-anụgo n'ihe na ikobizi enyi nwoke gbara ọnụ mụ onwe m bụ ọtati gị na asakwa ọnụ ka emesịa